AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma ka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke gọziri ndewo ana m ekele gị n'obi ụtọ ana m anabatakwa gị n'ihe omume anyị nke ụbọchị nke taa nke bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ ama m na ichefubeghị isiokwu nke anyị ji na-aga nke bụ ụzọ ụmụ okorobịa na-esi arata ụmụ agbọghọ n'ụbọchị nke taa otu n'ime ụzọ ndị ahụ bụ ndị nke na-abịa n'ọnọdụ imere ebere na ha bụ ndị ekwesịrị ka e ebere ha ewee bịa ma ọ bụ ya ewee bịa ime ka ị mere ya ebere ya sị gị nne biko achọrọ m ka ịghọta m nke ọma n'ezie anọ m na nramahụ nne na nna ajụla m ọ dị ihe ha ji mkpọrọ n'ụlọ akwụkwọ ebe m na-aga ọ dịghị onye ji mkpọrọ ihe n'ụlọ ụka ọ dịghị ihe mbụ ala ọ dịghị onye ji mkpọrọ ihe ọ n'ụzọ niile onye ọ bụla na-achọ imegide m gị nwa agbọghọ na-ege m ntị onye a nne ya na nna ya ejighị kpọrọ ihe n'amaala ọ dịghị ihe ọ bụ n'ụlọ akwụkwọ amatachala onye ọ bụ biko onye nke a ọ bụghị onye ohere ọ bụ ya bụ ebe m chọrọ ka echiche anyị na-alatụ ọ bụghị onye ohere ọ ga-asị gị na naanị ihe ya chọrọ bụ gị na ọ bụrụ na ị nwee ike gee ya ntị ọ bụ ezie na nramahụ dị ugbu a na ihe dum ga-adị mma mgbe n'ihu lee anya gị onye na-ege ntị ọtụtụ n'ime ụmụ nwoke marana na ụmụ agbọghọ ma ọ bụ ụmụ nwanyị bụ ndị nwere obi ruru bụkwa ndị ihe na-emetụ n'ahụ ụdị onye a amụchala otu esi amata nwa agbọghọ nke nwere obi ọma na obi mwute mgbe ihe na-ara mmadụ ahụ ga-abịa bido chewe ya o kwesịkwara ka m geba onye a ntị ọ bụ eziokwu na ị na-ele ya anya ugbu a ọ dịghị ihe ọ pụtara ma ihe nwere ike gbanwee mgbe n'ihu dị ka o kwuru nna nwaokorobịa ga-abụkwanụ onye ga-enwe ike bụrụ ihe ọ dịghị onye tụrụ anya na ọ ga-abụ ọ bụrụ si na a ga-adị mmadụ ole na ole chọrọ inyere nwa okorobịa aka ndụ ya ga-agbanwe ihe ga-adịkwara ya mma dịkwara ọbụna onye ahụ nke nyere ya aka mgbe ị bịara bido gewe okwu ndị a na-atụle ya n'ime obi gị biko gị onye na-ege m ntị achọrọ m ime ka ị marasị na nwa okorobịa nwa okorobịa mgbe na-adịghị anya ọ ga-enweta gị ị jụọkwala n'onwe gị ajụjụ onye nke a gịnị kpatara arị ọ dịghịsị onye ji ya kpọrọ ihe dịka m ekwuola mbụ gị onye na-ege m ntị lekwa ụzọ ọzọ a ga-esi bịakwute gị n'ọnọdụ iriri mmadụ ahụ izizi ị nwere ike na-agafeje gị hụ Nwaokorobịa ahụ nke ọ gbara ụgbọala ya bịa kwụsị n'ihu gị o lechaa gị anya lechaa gị anya ya sị gị bie ebe a ntakịrị a asị m gị bie ebe a mgbe ahụ ị ya sị gị kedụ dị nke m na-akpọ gị gị na-atachiri m ihu ị chọdịrị ime ka ọ bụ na ịhụghị m ka ọ bụ gịnị m dị oke ntakịrị ịkpọ gị oku ka ọ bụ m dị oke ntakịrị ọ bụ na erubeghị m nga m nwere ike ịkpọ gị oku ka ọ bụ na erubeghị m na ndị ị na-ekwuru okwu leekwanụ gị nke a na ọ dịghị ihu eji ya eme onye bụ onye hụberela gị nwee mmasị ebe ị nọ o nwetụla onye mere ka ịhụ ihe dị ka ịhụnanya mbụ n'ime ndụ gị lee n'otu ede ọba akwa iyi eyi ahụ ka bụ anụ ahụ gị lee otu ede nke a na-ezipụta na ndị ụlọ unu niile ọ dịghị onye nwere obiọma na ihe a na-agazi n'ezinụlọ unu ma ma etufuo mgbe m bịa na-achọ ime ka ịhụ ihe a kpọrọ ịhụnanya gị na-akpa nganga ebe dị ka ị na nganga a ga-evuru gị ihe m na-agwa gị bụ bịa n'azụ ụgbọala m ugbu a ka m gosi gị ihe a na-akpọ ịhụnanya gị nwa agbọghọ na-ege m ntị mgbe ha bịara n'ụzọ dị otu a kpachapụ anya ọ bụrụ na ị were onwe gị na-eriri onwe gị ahụ izizi na ọnọdụ ọ bụla nke ịnọ na ya mara na ị nọ n'ihe ize ndụ ụzọ a bụ ụzọ a na-esi enwetakarị ụmụaka ndị ezinụlọ ha na-adịghị n'udo gị onye nne gị onye nna na-ege m ntị arịrịọ ka m na-arịọ ọ dị ihe ọ bụla nke ga-eme n'ezinụlọ anyị nke ga-eme ka ụmụ anyị ụmụ nwanyị nke ka nke ụmụ nwaanyị ghara ịbụ ndị nwere nchekwa ma ọ bụ nchedo n'okpuru mụ na gị biko ka anyị wepụ aka n'ụdị ebe ahụ na ọ bụ ụdị ụzọ ka a na-esi etiba ụmụaka na nramahụ mgbe anyị kwere ka ezinụlọ anyị n'ọnọdụ ọnọdụ a n'ezie gị onye na-ege ntị ụmụ anyị ga-abụ ndị ga na-eriri onwe ha ahụ izizi ịhụnanya nke anyị kwesịrị inye ha anyị agaghị enye ha ya ndụmọdụ nke anyị kwesịrị inye ụmụaka ọ dịkwaghị ebe ha ga-esi anata ihe nke anyị kwesịrị imere ha anyị agaghị emere ha mkpa ha niile onye ka anyị bụ n'obi ga igbo ya ọ bụ mgbe a hụrụ ụdị ndị a anyị na-ekwu okwu anyị chọrọ ka ụmụaka si n'ebe ha nọ wezụga onwe ha ngwa ngwa mgbe a hụrụ onye dị otu a akpọ ya dị ka onye nzọpụta akpọ ya dị ka onye nwere obi ebere akpọ ya onye nwere ịhụnanya akpọ ya onye ihe na-emetụ n'obi ngwa ngwa ụmụaka ndị a adaba n'ihe ize ndụ ọ bụ ọtụtụ ụmụaka ndị dabara n'ọnọdụ dị otu a bụ ndị na-alọtanụ gị onye na-ege ntị biko ekwela ka ọnọdụ ọbụla mee ka nwa ọbụla nke Chineke nyere gị bụrụ nke ị ga-etiba n'ụdị ọnọdụ ahụhụ dị otu a marakwa na ihe ọbụla nke mere ụmụaka na ezinụlọ dị otu a Chineke gaje ịjụ ajụjụ ụmụ ndị a niile n'ihi ya gị nwa m nwaanyị na-ege m ntị ọ bụrụ dị ụre na ọ bụ otu a ka ọ dị n'ezinụlọ unu ahụọla m ndị ọ dabara otu a ha were obi ha tinye ebe Chineke nọ nọgidesie ike n'ekpere na-ekweghị ka ihe ọ bụla nke dị n'etiti nne ha na nna ha bụrụ ihe nke ga-ala ndụ ha n'iyi ma emechaa ụmụaka dị otu a bụ ndị toliteranụ bịa kpọkọta nne na nna ha mee udo n'ezinụlọ ha kedu otu nke gị ga-esi wee bụrụ nke ga-eduba gị na ihe ilegha anya ya maọbụ n'ọnwụ maọbụ na ebe ị nweghị olileanya ma na-agwa gị na n'olileanya dị ebe ahụ biko igbo na-ege m ntị ka anyị meenụ ihe anyị nwere ike ime ma bụrụ ndị ga-echetasị na mgbe ọbụla ezinụlọ anyị adịghị n'udo na ọ bụghị naanị anyị ka ahụhụ ya dịrị ahụhụ ya dịkwara ụmụaka anyị ezi enyi m na-ege ntị ka anyị kpachapụ anya n'ime ụwa anyị nọ n'ime ya mara na chineke onye kere anyị bi n'eluigwe ọ na-eme ka anyị mara na ime ụwa anyị nọ n'ime ya ihe ọjọọ jupụtara n'ime ya ma onye lekwasịrị chineke anya ọ ga-emere gị amara ọ ga-enyere anyị aka n'ihe ọbụla nke anyị na-eme ka anyị kpachapụ anya ma ị bụ nwoke ma ị bụ nwaanyị gbalịa kpachapụ anya n'ihe ọbụla nke ị na-eme ka ngọzi chineke onye bi n'eluigwe bụrụ nke anyị ka otito na nsọpụrụ bụrụ nke ya n'aha jizọs amen a na ekelela onye okenye eze nlewemchi onye chineke gọziri n'ụbọchị taa ya wee nye anyị ndụmọdụ nke sitere n'ezinụlọ anyị na-asị ka chineke gbaa gị ume ka mara chineke dakwasa gị n'ezinụlọ gị imela eze nlewemchi onye ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwojughị anya ịchọrọ ka anyị leba anya gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com gbalịa kọrọ na ekwentị na 070 7224 onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa Chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ atụ egwu ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma n'onwe ya A maara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nọrọ taa ka anyị dere du mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ chineke hụrụ n'anya oge awa erukwala mgbe anyị ji enye onwe anyị nri ọzọ site n'okwu chineke okwu nke m ji bịa n'oge awa bụ okwu nke m kpọkwasịrị m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla abụ isi iri abụọ na atọ ga-eme ka anyị mara ma anyị ga-atụ egwu ebe a ka a ga-ewere ihe ọgụgụ anyị onye ọma na-eme mma onye dị ike onye jupụtara n'obi ebere onye nwe m oge awa ahụ abịala mgbe ọrụ gị nwaanyị ji ekwupụ okwu gị ya mere m ana m arịọ baba n'ime amaghị ekwu m niile ka mmụọ nsọ gị kwuo n'ime m ọbụna ntị ọbụla nke na-ege ya chineke onye nwe m ọ bụrụ ihe egwu ọbụla nke nọ n'ụzọ ndị gị ka okwu gị na-apụta taa na-ezosa ha dịka igiri gị ka ihe egwu ndị a niile bụrụ ihe a chọrọ achọ n'aha jizọs kraịst bụ onye nwaanyị amen abụ ọma isi iri abụọ na atọ abụ ọma dịka abụ nke anyị na-agụ kwa ụbọchị onye ọbụla maara ya nke ọma jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m n'ebe ịta nri nke ahịa ndụ ka ọ na-eme ka m makpụrụ n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwayọọ ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume n'ihi aha ya ọzọ a sị na m ejeghị ije na ndagwurugwu onyinye ọnwụ m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ndele gị na mkpanaka gị ha onwe ha na-akasi m obi ị na ede tebụl n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m itewo isi m mmanụ iko m bụ imebiga ihe oke naanị ịdị mma na ebere ga-agbaso m ụbọchị niile nke ndụ m m ga-ebikwa n'ụlọ jehova ruo ogologo ụbọchị niile m atụ egwu ihe ọjọọ ọbụla egwu bụ echiche nke anyị na-eche na ihe agaghị adịrị anyị na mma ọtụtụ mmadụ ewepụla ndụ ha n'ike n'ihi egwu ọtụtụ mmadụ anwụọla n'oge nrịarịa n'ihi egwu ọtụtụ mmadụ amakwaghị ihe ha ga-eme taa n'ihi egwu ọtụtụ ahapụla ịtụkwasị obi na onye inye aka nke kwesịrị ntụkwasị obi ọbụna ọtụtụ anaghị agafe ule ọtụtụ ụmụ akwụkwọ anaghị egafe ule n'ihe egwu egwu bụ ngwa agha nke ekwensu na-eji anapụ anyị ọrụ anyị egwu bụ ngwa ji anapụ anyị ngwa ọrụ anyị akwụkwọ isi iri abụọ na atọ na-akọwara anyị na jehova bụ onye na-azụ anyị dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m ebe ọ bụ na o nyere gị ndụ ịnọ ndụ n'ala ndị dị ndụ ma ị nọ n'ihi ụkọ gịnị ka ị na-ekwupụta n'oge ndị a jehova bụ onye na-azụ m dịka atụrụ ọ dịghị ihe kọrọ m mgbe ị na-ekwupụta otu a n'ihi ụkọ gị ị na-emenye ekwensu na ndị otu ya ihere ị nọ n'ala kọrọ ị makwaghị ihe ị ga-eme ee n'ebe ịta nri ahịhịa ndụ ọ na-edu m karịa n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwayọ ole gị ọnọdụ nke ị nọ ọchịchịrị ọgbaala na ezinụlọ gị ọchịchịrị ọgbaala n'ebe mkpata gị ọchịchịrị ọgbaala n'obi gị ee na ebe nke ahịa ndụ ka ọ na-eme ka mma kpuru n'akụkụ mmiri nke izu ike ka ọ na-edu m nwayọ nke a bụ ebe ọ na-eme ka anyị makpuru n'ebe ịtarị nke ahịa ndụ ọ dịghị ihe ụkọ nke ga-ewepụ ndụ anyị ọ dịghị ihe isi ike nke ga-emeri ọnọdụ ọ bụla anyị nọ n'ime ya ee ọ na-eweghachi mkpụrụ obi m ọ na-edu m n'ụzọ niile nke ezi omume mgbe ihe isi ike na ọnwụnwa na nsogbu na nhụju anya na-abịa iwepụ mkpụrụ obi m n'ebe ọ nọ ọ naghị ekwe ọ na-asị ee e, nwa m bịa ana m eweghachi mkpụrụ obi gị ana m eweghachi mkpụrụ obi gị aga m edu gị n'ụzọ niile nke ezi omume n'ihi aha m ọ naghị ekwe ka ọnwa ọbụla merie ndị ya ee a sị na anyị eje ije na ndagburugwu nke onyinye ọnwụ m gaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na gị onwe gị nọnyere m ee jehova anaghị ekwe bụnarị mgbe ndị ya na-amaghị ama na-eje ije na ndagburugwu nke onyinye ọnwụ anyị ije ije na ndagburugwu nke onyinye ọnwụ nke mmehie ọ bụrụ na ndụ fọrọ anyị ọ na-akpọchite anyị ndagwurugwu nke onye ọnwụ nke ihe isi ike ndagwurugwu nke onye ọnwụ nke nrịanrịa o nwere ike o nwere ọgwụgwọ o nwere ogbugbo nye ihe ndị a niile anyị agaghị atụ egwu ihe ọjọọ ọbụla n'ihi na jehova nọnyere anyị n'ime ọnọdụ niile ee ya onwe onye ekwela anyị nkwa na ndele ya na mkpanaka ya ha onwe ha na-akasi anyị obi gịnị bụ ndele ya gịnị bụ mkpanaka ya ee ndele ya bụ ihe ike ya mkpanaka ya bụkwa ike ya mkpanaka ya nke a bụ na ike ya na-akasị anyị obi n'ọnọdụ niile ọ gaghị ekwe ka ihere mee ndị ya ọ na-eji ikike ya kpuchite anyị n'oge adịghị ike anyị ee ọ na-edeta ọbụ n'usoro n'iru m n'anya ndị na-akpagbu m ọtụtụ ndị anyị na-ekpe ka ndị iro m nwụọ ndị iro mmụọ nwụọ ndị iro gị agaghị anwụcha n'ihi na jehova ekwela gị nkwa na ya ga-edoro gị tebụl usoro n'iru gị n'anya ndị na-akpagbu gị nke a bụ na ndị iro gị ga-ahụ dị ndụ na-ahụ ịdị mma jehova n'ebe ị nọ n'ihi na aga m edo tebụl n'usoro n'iru gị n'anya ndị na-akpagbu gị ha agaghị anwụ ha ga-adị ndụ hụ ọlụ ebube jehova na ndụ gị hụ ọlụ ebube jehova n'isi gị jehova etewe isi bụ mmanụ iko mbụ inwebiga ihe oke anyị ga-enwebiga ihe oke n'ime ihe niile anyị ga-enwebiga ihe oke n'ime mkpata anyị ga-enwebiga ihe oke n'ime mmụọ anyị ga-enwebiga ihe oke ihe anya na-ahụ anya ihe ọ bụla ga-eme gị nwa chineke gị bụrụ onye nwa ga-ahụta ịdị mma chineke n'ime gị amara ga-esi n'eluigwe zute gị ka ị nwebiga ihe ndị oke ee naanị dị mma na ebere ga-agbaso anyị ụbọchị niile nke ndụ anyị haleluya naanị dị mma jehova naanị ebere jehova ga-agbaso anyị ụbọchị niile nke ndụ anyị ụtụtụ ehihie abalị ịdị mma jehova n'okporo ụzọ anyị niile ịdị mma jehova na ebe anyị na-eje ozi ịdị mma jehova ịbụ nwaanyị na ebe ị na-amụ nwa ịdị mma jehova ịbụ nwoke n'aka ọkụ gị niile ịdị mma jehova okorobịa agbọghọbịa nke na-agụ akwụkwọ n'okporo ụzọ gị niile na ebe ị na-agụ akwụkwọ naanị ịdị mma jehova ga-agbaso gị ogologo ụbọchị anyị niile ee m ga-ebikwa n'ụlọ jehova n'ogologo ụbọchị m niile gịnị bụ ụlọ jehova ee ị ga-echeta na arụ anyị bụ ụlọ nsọ jehova mana ị kwetere na ị ga-ebi n'ụlọ jehova ogologo ụbọchị niile nke a pụtara n'ụbọchị ndụ gị niile na aga m na-eme ihe na-atọ jehova ụtọ jehova nye m na ibi n'ụlọ gị ogologo ụbọchị m niile ma mmadụ ọ na ya ma mmadụ anọghị ya aga m ebi n'ụlọ gị ogologo ụbọchị m niile n'ihi na ụlọ gị anaghị eme ihe arụ n'ụlọ gị n'ụlọ gị anaghị eme ihe ọjọọ n'ụlọ gị n'ụlọ gị bụ ebe nsọ ebe obibi ọma gị arịọ m gị nwa chineke atụkwala egwu atụkwala egwu jehova bụ onye na-azụ gị dịka atụrụ ọ gaghị ekwe gị ihe ọbụla kọọ gị ee ihe chọrọ ịkọ gị echefukwala abụ ọma isi iri abụọ na asaa asị na jehova bụ ike anyị na nzọpụta anyị onye ka anyị ga-atụ egwu jehova bụ ebe e wusiri ike nke ndị ya ọ dịghị onye anyị ga-atụ egwu ma ọlị atụla egwu ka m jụọ gị kee ihe merenụ iji na-atụ egwu kee ihe merenụ ụjọ jidere gị n'ahụ gị onye na-ege ntị ị kpọrọ onwe gị nwa Chineke onye nwere Chineke nwere ihe niile onye nwere Jizọs nwere ihe niile n'ime ụwa nke mụ na gị nọ n'ime ya onwe ndị na-akwa akwa onwe ndị na-eri uju onwe ndị nọ na obi ntiwa ka m gwa gị gị nwa Chineke na-ege ntị kwere na Chineke gụọ akwụkwọ nsọ ghọta nkwa Chineke nyere anyị n'ime akwụkwọ nsọ ya mee ka obi dị Chineke mma n'ige ntị na olu nke Chineke ihe niile ga-adịrị mụ na gị na mma atụla egwu gị nwa Chineke onye nọ n'ụjọ bụ onye na-enwe Jizọs ekwuwo m na onye nwere Jizọs nwere ihe niile o nweghị ihe ekwensu ga-eme gị kwere na Chineke atụla ụjọ gị onye na-ege ntị nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Okechukwu imeela imeela n'oziọma nke taa anyị na-asị ka mara n'udo Chineke chia n'ime ezinụlọ gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị chọrọ ka anyị kpere gị ekpere o ihe nọ n'ime obi gị ihe na-agbagịgharị kpọọ na anyị na ekwentị na nọmba nke a 070 Ma ọ bụ na ị chọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ kpọọkwa nọmba ahụ 7224. ọ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at ma ọ bụ at maọbụ at gmail ka anyị e were otu aka kelee ndị bụrụ anyị abụọma nke taa anyị na-asị ka a mara n'udo chineke chia n'ime ezinụlọ ha amen imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo